si ihe nwere ike ịbụ nwoke n'elu ụwa bụ egwu fia ọ bụrụ na nwoke ọbụla ewezụga egwu na-arụ ya nwoke ahụ ga-akwụdo n'elu ụwa ekwene ka ị dị ka ọnụ akọrọ gị maọbụ anụ akọrọ ezinụlọ gị maọbụ ọnụ akọrọ nne na nna gị ihe ị nwere ike imedowe n'elu ụwa dịka mmadụ ọ bụrụ na akọ gị ọnụ ụwa maọbụ eji ihe gbasara ngwuru gị akọ gị ọnụ ụwa nwanne ndị ka nwoke amụta na ngwuru ahụ kunie ga e gbaba mbọ gbaa mbọ n'ụzọ ziri ezi ejikwala maka ọnụ akọrọgụje tinye aka na ajọ ife inwe ike ịkpata ego ahụ mara amarụ na ihe ọjọọ anaghị adịgido nke ịbụa dị n'ime ya bụ na ekpere ị ga na-ekpe ka onye iro gị dị ndụ fi ihe ị ga-abụ n'ọdịnihu ọ ngịnwa ka ọ dị ichenji the narrative of your family ebe a nne na nna gị emetachaghị ya maọbụ ihe eji akọ ọnụ ọnụ ụwa ịpụta ime gị imezie ya bụ ife maka na ọtụtụ ihe na-echere nwoke aka mgba n'elu ụwa erika mana matakwa amata na nwata bụrụ chioma na ọ ga-enwe iro ihe ọ bụla ị na-eme jisi ike rịọrọ orisa is just a matter of time ihe niile ebee onye ka nna sị ọnụ ụhụ gburu ogiri asọ n'isi gị ga-emechakwa kpere ogiri lacha ọnụ ụhụ kọchọrọ gị ma kwutọọ gị wee nwee iyi si na onweghị ihe ọma nke ga-esi na ngwuru a wee pụta nwanne m ọ gaziere gị n'elu ụwa ịkpata agari ofu kwanyere ha fin ka ha fụ n'anya e, eziokwu na ọ naghị adịkwa mfe mana ọ bụ na ijisi ike gbasie mbọ ike dịka nwoke na ngwuru nwanne m ọ ga-agazi te ekpere ike na-ekpe n'elu ụwa bụ chukwu okike dobe nne na nna m ndụ ka ndị iro wee fụ dị ihe ọma na ọnụ ha kwuru na ọnụ ha pụrụ anyị maọbụ okwu ọjọọ ha kwuru n'isi anyị abịarụ na mmezu ka nne na nna gị nwee ike ịgọzi gị na agbata afọ na agbata ọnwụ nwanne m maka na ọfọ nne na nna gị ọrụ ụmụ ga-emecha bịa na mmezu n'ikpete maazị maka na nke a ga-abụ okwu e ga-ekwucha wee nwee iyi ndeewo na igere m ozi a kaba arụ tụsaa ya ka ụmụnna anyị sonye ma tụnye oke nke ha aka mbụ nwanne gị bụ maazị usi